eji m ekele oziọma wee gara ụnụ n'oge ugbu a aha m bụ ezi nwanne ụlọ nwoke obichukwu na eberechukwu udo nke chineke nke kachasị ihe niile dịrị ụnụ n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem ozioma na-abịara ụnụ site na ụlọ ndị Life World Radio Ministry akala ndị Baptist Missionary Association nke dị n'Africa gburugburu ọ site na ngalaba naijiria nke wuru na Ologunru n'ime Ibadan nke dị na Oyo steeti ihe mmụta anyị taa ga-esite na oziọma nke Matiu dere oziọma nke Matiu dere site n'isi nke anọ malite ego na amaokwu nke iri na isii ruo na iri na asaa akwụkwọ ozi ọma nke Matiu n'isi nke nọ malite na amaokwu iri na isii na iri na asaa ka ikpere Chineke Chineke nke pụrụ ime ihe niile onye na-adị ndụru mgbe ebighị ebi onye ike niile si n'ọbụ aka ya nara mbuli n'ụtụtụ n'otuto n'ịdị ukwu n'aha Jizọs Anyị na-ekele gị n'oge ugbu a, ọbụnadị n'ihi anyị ohere nke a iji wee nụrụ okwu gị onye nwe anyị ka anyị na asape okwu gị nke dị nsọ dị okwu gị nsọ n'ime anyị n'aha Jizọs mefekwa anyị isi obi anyị ka anyị hụ Jizọs karịsịa ka anyị matakwa ya karịa ka anyị na-ama na mbụ ka mgbe anyị ga-enwecha nzukọ nke a na mmụta nke a ka afọ gị bụ ihe ebuli elu na ya gọzi agọzi ka ndụ anyị wee nwee mgbanwe n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen site na nke isii na matu nke nke nọ ndị ahụ nke na-anọdụ n'ọchịchịrị hụrụ oke ìhè ndị na-anọdụkwa na ala na onyinyo ọnwụ ndị a ka ihe walitere site na mgbe ahụ Jizọs malitere ikwusa na-asị chigharịanụ n'ihi na alaeze eluigwe dị nso amen ka Chineke gozie okwu n'ime anyị ka ọ mkpọrọ n'aha Jizọs Kraịst bụ anyị amen ọ bụ na anyị lee anya n'ebe nke anyị gụpụtara n'oge dị ugbu a ọ na-ekwu okwu maka oge ọ sị n'oge nke ahụ na mgbe ahụ mgbe ahụ na-ekwu maka oge ọ sị na Jizọs malitere ikwusa ozi ọma okwu jizọs bụ okwu ọma okwu jizọs bụ okwu na-enye ndụ okwu jizọs bụ okwu na-akasi obi okwu ya niile bụ okwu na-agba ume ị na-enwe anya n'oge dị ugbu a ị na-enwe obi ịlọ mmiri ị na-ahụ ihe na-ekwesịghị ka ị na-ahụ ka ọ bụ ụjọ ị ga-eri nke a ma nke ọzọ a na achọ ịgwa etu ọbụla o si wee dị okwu jizọs n'oge dị ugbu a ga-agba ume wee mee ka ị e bụrụ onye nwere ndụ ọhụụ na onye agọzi agọzi n'oge dị ugbu a n'aha jizọs uwe na site na mgbe ahụ mgbe a bụ oge a na mmadụ nke ọma ọ bụ na ikwere a ga-azọpụta gị na mgbe jizọs o kwuru okwu a wee na-asị wee na-akpaghasị ha bịa nụchegharịa oge a ọ na-akpọkwa oku ebe ọ bụla ị nọ n'oziọma nke a na n'oziọma nke a ị na n'ebe tere aka ị nọ n'ebe dị nso ị nọ n'ọrụ ugbo ị nọ na shọpụ na-azụ ahịa ebe ọbụla nke ị nọ ihe a bụ oge nke nke gị iji wee nara jizọs dịka onye nwe gị na onye nzọpụta gị o wee na-asị mgbe ọ malitere ị na-ekwu okwu ya niile bụ okwu na ebute ndụ dịka ntiwokwu na mbụ o wee na-akpọ okwu wee na-asị bịakwute nne m ụnụ ndị buru ibu dị arụ m ga-enyekwa ụnụ ezumike jizọs bụ onye nwere ike inye gị ezumike nke mmadụ na-apụghị inye gị jizọs bụ onye bụrụ iwulite gị elu nke mmadụ na-apụghị iwulite gị elu jizọs bụ onye atụkwasị gị ndụ n'elu ndụ nke mmadụ na-apụghị inye gị n'ihi na ya bụ mmalite na ọnwụ ya bụ mmalite na ndụ ọ dịghị onye ọbụla nke ji igodo nke ọnwụ na ndụ n'aka ọ bụ naanị jizọs mgbe na-asị gị nwanne m nwoke na nwanne m nwaanyị onye okwu na onye nta onye ọbụla nke na-ege olu m n'oge dị ugbu a jizọs na-agwa ya sị gị bịakwute m o wee na-agwa ha gịnị ka ọ na-ekwu n'okwu ozi ọma nke ọ na-agwa ha o wee na-asị chegharịanụ chegharịanụ n'ihi na alaeze nke enigwe dị nso alaeze enigwe dị nso mgbe ị chineke nso o ya enye gị udo o ya enye gị ịhụ mmeri n'ụzọ na nwa ụzọ ọ ga-emekwa ka gị na chineke dịrị n'otu naanị ịnabata ọkpara nwa ya nke onye naanị ya bụ jizọs kraịst n'obi gị ikwere n'ihi na ikwe na ga-azọpụta gị naanị okwukwe ka ọ na-ayọ onye ọbụla ji okwukwe wee bịakwute jizọs onye ahụ ga-abụ onye a ga-azọpụta onye ahụ ga-abụ onye a nara nke ọma jizọs wee na-asị bịakwute m ụnụ ndị eburu ibu dị arọ ọsị chegharịanụ gịnị bụkwa nchegharị nke a nke anyị na-ekwu okwu ya nchegharị bụ ichigharịa ma chigharịa site na mmehie nke ochie wee baa na ndụ nke ọhụụ site na ndụ nke ochie wee baa na ndụ nke ọhụụ jizọs na-akpọ oku n'oge dị ugbu a wee na-asị gị nọ rapụ ihe ọjọọ niile nke ị na-eme rapụ ụzọ niile nke chiri echi niile nke na-agagharị rapụ ụzọ ọnwụ niile nke na-agagharị ị na-aga ije na ndagwurugwu nke onyinye ọnwụ ị na-aga ije na nke ihe ịhụju anya ị na-aga ije ọbụnadị ịnọ n'otu nzuzo ọbụnadị na ịnọ n'ibe nke zoro ezo nke na-amaghị ka mmadụ mara a na-achịgwa gị na Chineke bụ anya nke na ụwa ọ na-ahụ ihe niile ọ dịghịkwana ihe ọbụla nke zoro ezo n'ihu nke Chineke Chineke nwere anya na-ahụ onye ọbụla a chọrọ ịgwa ya n'oge dị ugbu a chineke mara adreesị ụlọ gị chineke mara adreesị ebe na-azụ ya chineke mara adreesị ihe ọbụla nke zoro ezu ọ dịghị ihe ọbụla nke zoro ezu adịghị apụta ìhè na anya nke chineke n'ihi na sọ naanị ya tọrọ ntọala nke ụwa naanị ya kere eluigwe ke ụwa onye nwe ụwa na uju ya niile mgbe na-achọ ka ị mara n'oge dị ugbu a o nwekwara ihe ọbụla nke iyi ezonarị chineke ịpụghị pụghị izonarị mmehie gị ịpụghị izonarị ọbụla kama ọ kacha mma na ị ga-arụpụta onwe gị n'oge dị ugbu a wee nabata jizọs dịka onye nwe na onye nzọpụta ngwụsara ya mmehie a niile n'obe nke kalvarị n'ihi ebe aha ka ọ bịara nwụọ ọnwụ iji wee zọpụta gị na mụ na gị na njọ ka e wee dee aha gị n'akwụkwọ nke ndụ nke na-eweta ndụ nwanne m nwoke na nwanne m nwaanyị okwu anyị n'oge dị ugbu a onye na-akọwa maka oge nke a oge nke anyị nọ n'ime bụ oge ihuju anya oge nke anyị nọ n'ime bụ oge nke mmadụ na mmadụ na ibe ya nọ n'esemokwu ilegharị anya n'ihe na-eme n'oge ụwa nke a ị ga-ahụ na ugbututu anyị nọzi n'ọgwụgwụ oge nke egburu amụma ya kemgbe ọgwụgwụ oge nke a na-egosi ihe ịhụju anya mgbe na-agwa ya n'oge dị ugbu a ọ bụ na ikwere ị ga-enwe nzọpụta nke dị ukwuu n'ihi a oge dị ugbu a bịakwute m ka jizọs na-akpọ ọ gị bịakwute m ala n'azụ asụ na ngọngọ a anyị ka m jee kọtara nne ma kọtara nna maka m jụọ onye nke a ma onye nke ọzọ n'ihi na ọsọ nke a bụ ọsọ nke gị naanị gị ga-agba ka iwe nwee ndụ ebighị ebi mgbe na-akpọgosị gị bịa nwanne m bịa na jizọs ka onye nweghị na onye nzọpụta gị ọ bụ na ị bịa na jizọs a ga-azọpụta gị ị ga-enwe ndụ nke ndụ nke a na ndụ ụwa nke kaji bịanị n'ihi na ọ bụ na ọrụ ụgwọ nke a gụsị ya a ka nwere olileanya na anyị e nwere ebe nke chineke na-akwadoro anyị jizọs gwara ụmụazị ya na akwụkwọ nke jọn dere oziọma nke jọn na 14 ọ na-agwa ha sị obi ala n'ụlọ mmiri n'ihi na aga m ịlaji n'ụlọ nke nna m ebe a ka m ga-akwadokwara ụnụ ọnọdụ akwadogoro gị ọnọdụ n'ebe nke a ikwerego edegwa afa gị n'akwụkwọ nke ndụ oge abụọ gị dị ugbu a oge abụọ gị anara gị oge a bụ oge ị nwere ohere iji wee nabata jizọs mgbe na-asị nwanne m na nwanne m nwanne nwoke na nwanne nwaanyị ebe ọ bụla ị nọ wee na-ekwere na a ga-azọpụta gị naanị okwukwe ka ị ga-eji wee bịa wee nwee nzọpụta nke a mgbe na-asị ebe ọ bụla ị nọ n'ogodo ugbu a ka ị isi gị wee gwa chineke si ya na ịbụ onye mmehie na-emehiewo megide n'ụzọ abụla nwa ụzọ ma ịbịagwo n'oge dị ugbu a ka iwe nara jizọs dịka onye nwe na onye nzọpụta gị si ya gbaghara ya mmehie gị wepụtara obi gị ka ọ ga-asacha ya si ya ka o were ọbara nwa atụrụ gị jizọs kraịst nke obodo ebe nke kabarị wee sacha ya mmehie gị ka iwe bụrụ onye nke a ga-anara nke ọma n'oge dị ugbu a ọ bụrụ na ikpebie nke a achọrọ ka mkpere gị ekpere n'oge dị ugbu a ka chineke wee nabata gị onye nwe na chineke onye ọbụla nke nọ n'ebe ọbụla nke ha nọ wee na-anụ olu n'oge dị ugbu a ikwuwe okwu gbasara alaeze gị nke nyere anyị n'obere n'aha nwa gị jizọs kraịst onye nwaanyị na chineke ka ha ha bụ ndị niile nke zara okwu a onye nwaanyị chineke gbaghara ha mmehie ha tichapụ njọ ha niile site na ọbara nwa atụrụ jizọs kraịst dekwana afa ha na akwụkwọ nke ndụ na kwadoro ha ọnọdụ ebe nke na-akwadoro ndị gị nyekwa ha amara iji wee bi ndụ nke ugbu a ka ha wee bụ ndị eketa oke n'ala eze gị n'aha jizọs onye nwe chineke nara ndadebe aha ha n'akwụkwọ nke ndị n'aha jizọs ke idewo ka achọrọ m ime ka ị mara na chineke gị omehie gị ọ sịchagwo ọbara gị n'ihi na onye nke ọ gbaghara mmehie ọ gị ọ gaghị agụkwa ya na onye mmehie ọzọkwa achọrọ ka ị na-ebi ezi ndụ ndụ nke na-eweta igosi na chineke dị nsọ ndụ nke nzọ ka gị na ndị ụmụ nke chineke na-akpakọta ụka na-ejekwa bịbụl stọdi na ihe ndị ọzọ dịgasị anyị iji wee gosi n'ebu nwa nke chineke ka gị na ndị ụmụ nke chineke nọdụ na mmekọrịta ha na-akparịkọta ụka ọ bụ na ekwere na-eme ihe ndị a niile mgbe ikpeazụ ị afụ jizọs ya na erikwa ndị na paradaịs ọ bụ na ị na-eme nke a ngọzi ga-adịrị gị ọbụla dị n'ụwa nke a n'ụwa nke gị adịnị ebu ya gọzi n'aha Jizọs ọ bụrụ na afa m unu chọọ ịmụta kọntaktị m unu ga-enweta m na 08056719493 ekele nke Chineke na udo nke Chineke dịrị ọnụ ka a kpere Chineke onye nwe anyị na Chineke oge dị ugbu a anyị na-ekele gị n'ihi ohere nke ị na anyị iji wetagharị uche na akwụkwọ nsọ gị oge dị ugbu a ka aha bụ ndị niile nke nụrụ olu gị n'oge dị ugbu a ka ngọzi bụrụ nke ha metụkwa ha ohere iji wee bie ezi ndụ n'ime gị ka ha wee bụ ndị nke a zọpụtara na ndị nke ya oketa oke na alaeze gị n'aha jizọs onye nwa chineke demedalụ n'ihi na ka ha ra bụ ndị a niile ha ncha niile bụ ndị gị keta ngọzi gị na ga-eketa alaeze gị n'ihi jizọs kraịst bụ onye anyị emem udo nke chineke dịrị ụnụ ka ọ dị mgbe anyị ga-ahụ ọzọ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị Amen.